onye ahụ na-ene anya kịta o wee bịa ebe a na-ele ife eji eme ekpere wee sị na ọ chọrọ igo enye ure a wee jụọ esi ya ka ife iji chụọ inye mmadụ enye ure o wee sị na ọnwa agbọghọbịa onye kalaba na ọ chọrọ na ọ chọrọ na-ene m anya ebe a o wee sị na ọnwa agbọghọbịa onye kalaba na o nyere ya sisters nke ọra ya ọhụụ na nwaanyị ekweghị ara ya ọhụụ o wee were enye ure ndewo gị onye ọma na-ege ntị ma na-ekiri ekiri ebe nọ ugbu a bụ na sim.ch asịrị fm onye gị na ya nọkwa taa bụ 042 Solex onye akụkọ ụwa ngwagere akụkọ nke anyị ji bịa taa aka kparala otu nwoke bụ onye nke bara n'ime ahịa wee na-achọgharị ebe ọ ga-azụ achịere nke ọ chọrọ ịkụ mmadụ nke a mere n'ime ahịa nke ama dịka afọ nnaobi nke nọ n'obodo nnaobi n'ime okporo ọchịchị idemmili saut nke steeti Anambra dịka anyị hụrụ n'otu ihe onyonyo ebe ụfọdụ ndị mmadụ ndị nwudere ya bụ nwoke na-agba ya ajụjụ ọnụ ka o siri kwuo ọ kọwara na onye ya chọrọ ịkụ ya bụ achere bụ otu nwaanyị bụ onye nke ya na ya kpara akpa ma kwekọrịta na ya ga-enye ya puku naira isii bụ 6000 naira n'olu bekee ka ya na ya wee gbaa iche na mmadụ bụ ewu ọ gakwara n'iru kwue kwuo na ihe gbawara ya obi bụ na nke nwaanyị ahụ napụchara ya ya bụ puku naira isii ma gbanye ya isi n'ọfịa ogologo kwa dị mmanụ ka mgbede ya mere ọ ga-aka maka iburu oche gị kpụdobe so ma nọrọ ala ka anyị anya na ya bụ ihe onyonyo ma nụrụ n'olu nwoke ahụ dịka ọ zara ụfọdụ ajụjụ nke a jụrụ ya otu ya bụ ihe si wee wee ya iwe nke mere o ji wee chọọ inye ya bụ nwata nwaanyị enye ure ya mere a na Solex si kama lere onyonyo ya de gị bịara nnobi ime tata mba ka nna afọ ka ndị ebe ndị be ebe ndị be obi ijida oge ebe a gị na-eje wee kwụsịsị n'afọ nnobi wee sịka igochala enye ule mmadụ sị na a na-ele ya na nnobi iwebe ka igo kedu ego na ka iji They're gonna kill you. Ana record. Ana record. Ana record. Ana record. One thousand. One thousand naira. What you get? What you get? What you get? What you get? What you get? One thousand naira. What you get? What you get? Then he goes here. You like? You need to get me. Oh well, one man, one woman. Okay. One man. Okay. Can you all marry again? Give me the woman, man. Give us a secret. mma ihu sprite a n'isi o wanja wagra ego ka iwere ya gị nyere ya onye ahụ nwunye mmadụ ka ọ sị mmadụ echi onye kalaba nwunye mmadụ ka for single lady náà sa. ebe ka efuru ya wetin onye lai. osadi uru agụ a ana ịmụ ebe ọ. tata a na-eme nwa osiri ike a na-ekele imezi ya enyi ajajaja nwụrụ nwa osi maka 6000. inyezie imezi ya enyi ule. ọ bụ nta milion milion wee gwara asị. iwe na-ewe gị maka onye rego ọtụ ka ị laa ọgwụ ya ọgwụ ya ọ kara amụkwa amụ maka onye rego ọtụ ka ị laa ọ kara amụkwa amụ ana ị hapụrụ nwunye gị na chida kpọọ nwunye gị kpọọ nwunye gị na fon kpọọ nwunye gị ọ na-agụ ya

maka ọ ga asụ anyị na-anụ ha kpọọ ɛyɛ ŋun amɛ kan so nko nya yɛ e, nbɛ kumɛ ɛ e, ayi ŋun yɛ ɛrɛ ŋun yɛ oke tutu n n'o bi papa tuma a ko ko mɛ n ko ko ko do ɛ bɛ a mɛ na ko mɛ mɛ mɔ ninnu bɛ ko nya yɛ e, o y'u le. ọ̀gá ẹ̀ dẹ̀ jẹ́ security kẹta. débìsì k'e kú e jà. a yẹ buluko di ọ b'i kẹ ẹni wuli. ọ b'i kẹ ẹni wuli. lẹ́nu òbí a yà wá kẹ. a ma n'o wẹ̀ k'i yà sara e b'a. o b'u sɔn n'a kugari. o kọ ẹ fiyẹ because they need to I'm na ebo ebo mẹrin ebo mẹrin. ìyá ni ẹsì stars àti ẹgbẹ́ ọ̀tún ọ̀nyẹ́ ẹgbẹ́ ọ̀tún very proud o. Oh. They're very proud of this man. Chairman. Ọwọ́ ẹ bá ọ̀nà ẹ̀jẹ̀. Ibi ẹni ẹ̀ga náà. nsịghị aja ọsọntụ ezi ya na-anapụtazi eri okwu n'ọnụ onwe shọt ịma afọ ya ọtụgo 1000 a ka ji ekere ka a sekuriti e ya ejikọrọ na evidensị ya nwaanyị ajụkidego nya afa dị man kwe ha akpa afọ ife ihe ọ na-emeba sị na ọma ha afa dị ah, iwu ma because your men on an office office o nwere onye jiri kita ọbịa enyule ọ ya eme mmadụ so anyị meghị ntabi okwu onye ọ chọrọ iji emezi dị enyule ejiri mmadụ ebe a ka ndị nọ n'ọfis Anụmanụ

unu fụrụ ebe ọ sị na ebe John nna ọ sị na afa na-enye m anya ahụ maka ịfụ ọra nke m na ikweta nekpe epukwe nya bifọ ntụkwasị gị ya onye a sị na afa ebe John nna na ọ bụ onye Rivers na ogone onye ahụ na-enye anya kịta o wee bịa ebe a na-ele ife eji eme ekpere wee sị na ọ chọrọ igo enye ure a wee jụọ esi ya ka ibe iji chọọ inye mmadụ enye ure anyị chere ọ pụtacha ọ sị na amara ụmụ 4000 ọ na o ji 1000 anatagodi ego a wee kọnfam ọ na ọ chọrọ igo nya bụ ive ozugbo a kọnfam chaziere e wee jụ ma gịnị ka onye a gị ji chi yasara ya enye ure o wee sị na ọnwa agbọghọbịa onye kalaba na ọ chọrọ na-ene m anya ebe a o wee si na ọnwa agbọghọbịa onye kalaba na o nyere ya sisters nke ọra ya ọhụ na nwaanyị ekwe ha ara ya ọhụ o wee were enye ure ka ọ sara ya nya ka nwaanyị rabazi enye ure nkpọ ịmụ ọmụ ebe a na mgbuwa gị anya ebe ọsọ ihe nji wee na-eme ibe a ka ụnụ marụ nwoke a mee na iri ebe ọ bụla ụnụ fụrụ onye abụ enye ure masta bụ na afụ anyị ọ sị na obi n'uru agụ na Nnewi ọkụ ikirichala ya bụ ihe onyonyo gị onye ụwa onye na-egere akụkọ ụwa m ịmara nletu anyị si eme ya ọ ga-abụ nnọọ ihe magburu onwe ya ma ọ bụrụ na ị ga-edere ebumnuche gị etu isi ahụ ya bụ ihe nke ikiriri ugbu a na ngalaba okwu ka anyị mara uche gị n'ihi na uche onye adịghị ya njọ daalụkwa gị onye na-eso eburu anyị esonye ekelekwa gị onye asị gị jide ka iji onye asị ya jide ka o ji ịmara na nke o ji kacha mma ekpere mbụ na chineke nna ga na-anọnyere gị ọpụpụ gị na mbata gị na-etinyere gị aka n'ezi ihe niile nke ị na-eme gị taa bụkwa na mbụ ị na-ahụ ihe onyonyo anyị asị gị nnọọ onye gị na ya ka nọkwa bụ 042 Solex onye akụkọ ụwa nyere akwụkwọ efere mba ụwa ya mere ọ bụrụ na ka m mere dị gị mma n'obi nwanne biko ọ bụ na Facebook ọ na Instagram ka na-ahụ ihe onyonyo pịara m folo ọ bụ na YouTube ka ị na-ekiri ya bụ ihe onyonyo pịara m sọskraịb ya na mgbịrịgba anya n'akụkụ ka ị nwee ike na-enweta ihe onyonyo ndị ọzọ m ga na-ewetara gị n'ọdịnihu ọ bụ na ka ị hụrụ ya bụ ihe onyonyo pịara m folo ọ bụ na TikTok itikere m folo ma atọ ọkụ ma igbo ndị ọma njem ọnụ igbo mụrụ nze m ọzọ ekelekwa m unu wee na-asị na ọ ga na-adịrị unu niile mma ise ngwanụ tụsawara m ihe onyonyo a hmm? na-atụsara m ya bụ ihe onyonyo na-apịrị m aka na share button ya maara gị mma onye nke m udo dịrị unu